AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa gị na mma nwanne m onye Igbo onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa ka mara nke Chineke bụrụ nke gị na ezinụlọ gị ka onye nwe m na-edu gị ụbọchị niile nke na-adị ndụ n'ezie n'ụbọchị taa anyị abịala ọzọ na ilebatụ anya na ntụgharị uche n'okwu nke ezinụlọ makwara gị onye mụ na ya na-ezukọ na ọ bụ naanị ụzọ a ka anyị nwere ike isi na-agbarịta onwe anyị ume na-akasịrịta onwe anyị obi na-eme ka ohere nke a bụrụ ohere nke Chineke ga-eji wee lụọ ọtụtụ ọlụ dozie ọtụtụ ihe n'ime ndụ mụ na gị na sị ya gazie isiokwu nke ụbọchị taa bụ nke edekwasịrị iso onyeisi udo ọ bụrụ na anyị na-eso onyeisi nke udo ọ bụ gịnị ka ọ pụtara asị m ọ bụrụ na anyị na-ekpebi n'ụbọchị taa iso onye nke udo gịnị ka ọ pụtara ọ pụtara na anyị chọrọ udo ọ pụtakwara na anyị maara ụzọ a ga-esi wee chọta udo ma ilezie ya anya anyị pụrụ ịsị na iso onye isi nke udo pụtara na ọ dị ihe ndị anyị kwesịrị ileba anya n'ime ndụ anyị ma hazie nke ọma aga m echeta na mgbe gara aga anyị kwuru sị na ọ dịghị mfe ka m nwetacha ihe niile enyi m nwere ọ dịghị mfe ka m zụtacha ihe niile enyi m zụtara ọ bụ ihe rara ahụ na m ga-enwe ihe ọ bụla nke onye a kpọrọ enyi m ma ọ bụ onye m hụrụ n'anya ma ọ bụ ihe nwanne m nwoke nwere ma ọ bụ ihe nwanne m nwaanyị nwere n'ezie gị onye mụ na ya na-atụgharị uche mgbe echiche gị na-aga n'ụzọ dị otu a ana m asị gị biko chere ana m asị ka anyị cheretu n'ihi na ọ bụrụ na ọ dị ihe nke dị mkpa anyị kwesịrị ịchọ n'ime ndụ ọ bụrụ na ọ dị ihe nke kwesịrị ịgụ mkpụrụ obi anyị agụ ọ bụrụ na anyị pụrụ ịchọ ihe enyi anyị nwere ihe nwanne anyị nwere ihe onye anyị na ya dị na mma nwere ọ bụ udo udo nke Chineke ọ dị mkpa n'ime ndụ anyị ekwere m na nke a dị mkpa n'ime ndụ anyị karịa ihe ọ bụla ọzọ nke anyị ga-achọ ma bụ chọsie ike na ndụ nke a asị m nwanne m nwoke nwanne m nwaanyị ma ọ dị ihe nke dị anyị mkpa na ndụ ịchọsi ike ọ bụ udo na iso udo n'ihi na ọ bụrụ na anyị chọta udo ma soo udo anyị ga-abụ ndị ga-ebi ndụ nke ọ ga-abụ onye hụ ya ekele Chineke gị onwe gị n'ime gị ga-abụ onye ga-achọpụtasị na ndụ nke ị na-ebi n'ezie enwe na mgbanwe na ị na-aga njem dị ka Chineke si chọọ n'ihi na udo pụtara na ikwere ka Chineke na-ahazi ụzọ gị ọtụtụ n'ime anyị anaghị enwe udo nke obi anyị anaghị enwe udo n'ime anyị n'ihi na ọ na-ara anyị ahụ ịnụ olu chineke ọbụna mgbe chineke sị nwa m chere ọ na-ara anyị ahụ ịnụ olu chineke nke a eme anyị abụrụ ndị site na mgbe rue na mgbe ọgba aghara obi ezu ike ga-abụ ihe a ga na-ahụ n'ime ndụ anyị ọ bụrụ na mmadụ nwere ike ịhụ ime obi anyị anya onye dị otu a ga-achọpụta sị na mgbe ahụ ndị na-aga ọrụ na-ama ụzọ n'isi ụtụtụ onye ọbụla na azọgburita ụzọ ụmụ akwụkwọ a na azọgburita ụzọ ndị na-aga ahịa na azọgburita ụzọ ndị nke ji ụgbọala na-achọ otu esi akpa ego onye ọbụla na azọgburita ụzọ ị ga-achọpụta na otu a ka ndụ ụfọdụ n'ime anyị dị otu mgbe maọbụ bụ mgbe ọzọ ọ gaghị dị ihe nke dị n'ime obi anyị nke na-akpagbu anyị nke anyị na-eche otu anyị ga-esi wee leba anya ma meta ihe dị otu ahụ ya eme obi anaghị ezu anyị ike n'ihi na anyị chere na ọ bụ naanị ụzọ dị otu a ka anyị ga-esi wepụ ndụ na ọ bụ ụzọ dị otu a ka a ga-esi wee hụ anyị dị ka ndị nwere mgbalị mmadụ dị otu a gị onye mụ na ya na-atụgharị uche bụ onye na-ebi ndụ n'ime ọgba aghara ụbọchị niile nke ndụ ya nke a ekwesịrị mụ na gị n'ihi na ndị dị otu a nke a ghọọla ihe ha hụrụ dị ka ụzọ esi ebi ndụ ma Chineke achọghị ka mụ na gị bie ndụ n'ụzọ dị otu a otu anyị na-ekwu ya ugbu a sị na ọ dị mkpa ka anyị bụrụ ndị ga-enwe ike chọọ udo bie ndụ n'ime udo ọ na-adị ka ihe na-enweghị isi ọ pụrụ ịbụ na site n'ụbọchị nke anyị malitere ịtụgharị uche n'okwu a ọ masịla gị ịsị ka m achọọ otu m ga-esi wee bido ndụ nke udo ọ pụrụ ịbụ na ị na ha agbalị ọ dịbeghị ihe ị hụrụ nke pụrụ iwuli mmụọ gị elu nke pụrụ ime ka ị gaa n'iru nke pụrụ ime ka iguzosi ike na mkpebi nke dị otu a ka m gwa gị ọ bụghị naanị gị otu a ka ọ dị nye ọtụtụ mmadụ n'ihi na anyị abụrụwo ndị malitere ibi ndụ ndụ nke ọgba aghara na-achị ndụ nke enweghị obi izu ike ọtụtụ mgbe anyị na-ajụ onwe anyị gịnị ka anyị pụrụ ime ọ bụ gịnị ka anyị pụrụ ime n'ihi na ọ dịghị mfe ibi ndụ n'ụzọ dị otu a ka anyị lebatụ anya n'akwụkwọ ndị Rom isi atọ amaokwu nke iri na asaa nke ahụ ka anyị ga-eji wee chịkọta ọbụna isiokwu nke ụbọchị taa ndị Rom isi atọ amaokwu nke iri na asaa ọ sị ụzọ udo ka ha na-amaghịkwa ka m gụgharịa ya ndị Rom isi atọ amaokwu nke iri na asaa ọ sị ụzọ udo ka ha na kwa gị onye mụ na ya na-atụgharị uche ọ bụ ihe mwute anyị amaghị ụzọ udo ọ bụ ya kpatara anyị amaghị ihe udo pụrụ ime n'ime ndụ anyị ọ bụrụ na ọ ga-amasị gị n'ụbọchị taa ịchọ udo ana m asị ka Chineke nyere gị aka ka Chineke nyere m aka ka Chineke nyere anyị niile aka ka anyị chọọ udo udo ka mma ọ dịghị ihe karịrị udo ndụ anyị ga-agbanwe ma anyị chọta udo igbo ibe m ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya rutena anyị nso na adreesị ndị a awrnigeria at yahoo com awrnigeria at yahoo dot maọbụ gị tinye email adreesị anyị nke abụọ bụ at atgmal com awrnigeria at gmail detara anyị akwụkwọ na nọmba nke a 070 7224 070 7224 a na-ekelela onye okenye eze lewemchi onye wetara anyị oziọma nke ezinụlọ nkịta, nke na-chekwutara mụ na gị na jehova bụ onye isi udo nke ezinụlọ anyị ka udo na amara chineke chịa n'ime ezinụlọ onye okenye eze lewemchi ugbu a ka anyị deredu mgbe anyị ga-anụ abụ ọma n'olu ụmụọka ya township district kwaya Chineke nke bụ dike Chineke nke me.

abụọ nke pụrụ iche anyị na-asị ka onye nwee mme unu mma ndị SDA ụmụaka ya Township District Choir Chineke nọnyere unu igbo na-ege m ntị nke ka unu mere obi dị m ụtọ n'ihi na ama m dịka ị na-anụ olu m na jehova emeela gị mma ana m ewetara gị isiokwu n'oge a ke na-enye ndụ ịtụrụ ndụ mmanụ site n'okwu chineke mmadụ apụghị ịdị ndụ ma ọ bụ site n'okwu chineke isiokwu anyị ga-elebara anya n'oge a bụ ka a kpọkwasịrị mgbe ihe gara n'ụzọ na-adịghị mma mgbe ihe mebiri nwa chineke gịnị ka m ga-eme gịnị ka ị ga-eme ka anyị chọọ iru chineke na ekpere ime na ezi chineke dị mma ebere chile ejighị agbanwe agbanwe okwu gị agala ịpụ n'oge a ọ naghị apụ gbara aka jehova ntị na-anụ kwee ka ọnụta ngọzi ka ọnụta ọgwụgwọ tọpụ ekike niile ka ire ka anyị nụtara onwe anyị nzọpụta n'aha jizọs kraịst bụ onye nwaanyị amen ebe anyị ga-egwere ihe ọgụgụ ka akwụkwọ nsọ bụ n'akwụkwọ azaya isi iri isii na atọ amaokwu ka iteghete ebe a na-ekwusi na mkpagbu niile ha ya ka a na-akpagbu ọ bụkwa mmụọ nsọ nke iru ya zọpụtara ha n'ịhụnanya ya na ọmịiko ya ya onwe ya gbapụtara ha o wee palie ha kuru ha ụbọchị niile nke ebi ebi gara aga nwa chineke idele anya n'ebe a onye nwaanyị dị ịmasị obi ike sila mkpagbu lọbịa ka a na-akpagbu lọbịa bụ nzọpụta gị ke zuru oke lọnọdụ ọbụla ị na-agabiga n'oge a otu nwanna onye kụrụ egwu a na-akpọ okwe si na ihe emebiwo la nkịta anya atala ọkpụkpọ anya nwara ya lolo la ndị na-ele ozu ahafula ozu ha ree ndị ole ala udele agbaala ọsọ ụwa anyị nọ n'ime ya jupụtarala ihe mgbu ya eme ka olileanya adịkwa nwa chineke kwetara ngozi nke olileanya ozi nke udo ụwa anyị nọ n'ime ya ọ bụrụla ịmaghị agụbafọ ọma ịgwa gị sịla ị inwe nsogbu nsogbu gị dị n'ụwa dị nwuo olileanya tụkwasị chineke obi onye mmeri ka ebụ ụzọ mmadụ atọ dị n'ụwa otu ndị bụ ndị nọla nsogbu ndị si na nsogbu na-apụta ndị ọzọ bụ ndị nọla nsogbu ugbu a ndekọ ọzọ bụkwa ndị nwere ike ịbala nsogbu nsogbu ndị ikwu okwu ya nwere ike bụrụ ụlọ izu gara aga inwere nwere nrịrịa ma ugbu a ịgbakeela n'izuụka na anyị nọ n'ime ya dị ndị nọ nrịrịa izu ọzọ enwere ike gbakee adịkwanụ ndị ladị galara izu ọzọ enwere ike daala ọrịa anyị nwere olileanya la mgbe ihe mebiri na olileanya aghaghị bịa lụwa anyị nọ n'ime ya akụkọ ọjọọ njuru ihe iyi ndụ egwu jupụtara ala ebe niile ya dị ka ma chineke gị anyị nọla agha anyị na ekwesị nọla agha onye la amaghị uche chineke ya dị ka ekwesu emeriela n'ime nsogbu na ụdị ka abalị ke ndụ gị achọrọ m ime ka ị matala abalị ladị ihe we ị ga-emụtala ime ya ọ bụla etiti abalị dịka anyị ga laa akwụkwọ jenesis isi mbụ amaokwu ka abụọ mgbe ụwa tọgbọrọ na nkịtị tọgbọrọ n'efu ọchịchịrị agbachi ya n'ebe niile ka onye nwe anyị kwuru okwu si ka ihe wee dị ihe wee dị ihe niile ị hụrụ ụwa taa e pụta ma ọchịchịrị abịabeghị ma chi ejibeghị chi ọbụbọ agaghị bịa ọzọkwa na ndụ jekọb mgbe jekọb na-eme na ihe arụ niile dị iche iche kpatakwa ego ị nwere ike mechala ihe niile n'ime na kama ọchịchịrị ike ndụ amaghị onye chineke mbụ nwere ike ka dị gbala ndụ gị jekọb enwetala ha o kwesịrị inweta ma ndị o nwetarala ụzọ aghọ dị adụla abalị ya mgbe onye nwanyị zutere ya ọnọdụ ya agbanwe nwa chineke n'abalị ke nsogbu ekpere m n'oge abụ ka ọnọdụ gị gbanwee ọnọdụ Jekọb gbanwere aha ya agbanweekwa ya bụrụ onye kwesịrị ekwesị site n'agbụrụ ya mụta onye nzọpụta dịka ị ga-ehi ya n'akwụkwọ jenesis isi iri atọ na abụọ hetara okwu ka iri abụọ na anọ ruola ka iri atọ ọ bụ otu aka ahụ ka jehova nọnyere ụmụ israel n'abalị ke ndụ ha mgbe ha na-agabigala ọtụtụ ihe n'aka ndị ijipt ndị na-akpagbu ha n'ime nsogbu ha ya eme ka olileanya dị nwaanyị tụrụ ime ya tụrụ echiche nwaanyị ọbụla na-ege m ntị ma ọ bụkwa onye dị na-ege m ntị n'oge anyị ga-ekwenyere m sị nwaanyị tụrụ ime n'ọnwa iteghete ọ bụ echiche nwaanyị tụrụ ime n'oge gara aga mgbe ha nọ n'ala ijipt ugbu a ga-abụ nwaanyị tụrụ ime amara nwa ha ovule afọ nwaanyị dị ime amakwaghị na ha ovule afọ ma ọ bụ ya mụọ ya bụrụ nwoke egbuo ya ụjọ dịra wela ahụ ndị ijipt mere wee ọtụtụ ihe n'ihi na fero ke maara josef adịkwaghị jehova echetawela abalị akpọkuo moses si agaghị agwa fero ma ọ hapụ ndị ya ka ha laa n'ime ọnọdụ nọ ka fero njiri la ọchịchịrị onye nwaanyị sị ma hapụ ndị ya ka ya laa nwa chineke laa abalị ka pita nnọkwa n'ime ụlọ mkpọrọ jehova ezute ya gbanweere ya ọnọdụ ụlọ mkpọrọ emeghe mgbe ị nwere nsogbu ụlọ ndụ gị mgbe ọchịchịrị gbarala ndụ gị nwa chineke onye ka ị na-akpọ o na agatụwa mmadụ aka n'iru n'akwụkwọ jenesis isi atọ amaokwu ka iteghete ka iri na ise adam si nwanyị ya nwaanyị ya onye ka ị na-atụ aka n'iru si ya mere onye ka ị na-atụ aka n'iru nsogbu gị lala igbo mmadụ ejighị anwa aghara esila ọbụ mmadụ buru ya n'ime nsogbu afọ ịda atụ mmadụ aka n'ihu ka ị ghara ịdabala nsogbu ebe e dịkwa n'ịchọ ihe na nsogbu fụta n'ile ọgụ anyị na-arụ abụ ka anụ arụ n'ọbara kama ọ bụ agha ka ime mmụọ tụkwasị chineke obi nsogbu lebiri mmiri ike ndụ nwa chineke eguzomegwa gị sịla jehova ga-enyere gị aka pita tụkwasịrị ya obi daniel tụkwasịrị ya obi david tụkwasịrị ya obi josef tụkwasịrị ya obi abraham tụkwasịrị obi ha na n'ime nsogbu ha mgbe e chere olileanya agwụla jehova nyere wa olileanya ekpere mbụ dị dịka ịtụkwasịra jehova obi taa na ihe ichele emebiela emebia ka olileanya batala ndụ gị amen unu anụla ozi ọma unu anụla ozi ka anyị na-ewetara unu Adventist World Radio ka ozi ya si na-abịara unu Adventist World Radio kozisi na-abịara unu ozi nke nzọpụta Igbo ibe m mgbe ihe na-agazi tụkwasị obi na Chineke ọ bụ sọ Chineke ga-enye mụ na gị udo n'ime ụwa ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụrụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke chọrọ ka anyị leba anya biko rutena anyị nso na adresị ndị a awrnigeria at yahoo com awrnigeria at yahoo dot com maọbụkwanụ gị tiri anyị akwụkwọ na email adreesị anyị nke abụọ awrnigeria at gmail com awrnigeria at gmail dot com kọọrọ na anyị n'ekwentị na nọmba nke a 070 07063637224 7224 anyị ekelela nwanne anyị nwoke onye mgbasa ozi ala mgbe ọma anyị na-asị ka mara n'udo Chineke chia n'ime ezinụlọ gị amen imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọ ka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe gboo